ụmụnne m n'ime chineke ka udo nke chineke nke si udo na-edoro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwaanyị amen abụ m ezi nwanne na nwoke obi jukwuto na eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry akala ndị Baptist Mission Association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site na ngalaba nke olugueru n'ime ibadan n'ime oyo steeti nke dị naijiria ka ozi ọma si eru unu nso dị ugbu a ọzọ ka udo nke chineke nke asị onye dịrị n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen anyị ga-aga n'iru n'ụbọchị nke taa ịnweta ngọzi chineke n'ime okwu ya dịka o si wee dị n'ego akwụkwọ aịzaya isi nke iri abụọ na anọ amaokwu nke iri na ise aịzaya 24:15 dịka ozi aịzaya eh, akwa aịzaya isi nke iri abụọ na anọ amaokwu nke iri na ise sị n'ihi nke a sọpụrụnụ jehova n'ala ihe niile sọpụrụnụ aha jehova bụ chineke israel n'ala niile nke dị oke osimiri gburugburu amen ka chineke were bịa n'afọma ya gọzie okwu nke a onye anyị nghọta pụrụ iche dị kwesị kwesị na aha jizọs kraịst onye nwe anyị amen na ịga n'iru ihe anyị ga-eji mere isi akụkọ ga-abụ gọzie chineke gọzie chineke na-abụ isi akụ anyị n'ụbọchị nke taa n'ime akwụkwọ nsọ ebe enwere ịbụ abụ na otuto na nke chineke karịsịa bụ na akwụkwọ abụọma site na akwụkwọ nke mbụ wee ruo na nke e, njedebe bụ sam 150 ihe ọ na-ekwu bụ maka gịnị gọzie chineke bụkuo ya budo nso bulie aha ya elu nye ya nsọpụrụ pụrụ iche ụfọdụ anyị chedo n'ebe ahụ ka o jedebere ma lee ka onye ama aịzaya si wee dee n'ihi na ndị ndere akwụkwọ nsọ ma akwụkwọ nsọ nke jehova akwụkwọ nsọ nke chineke site na jenesis wee ruo na mkpughe bụ revelation okwu chineke niile bụ okwu e na emem bụ eziokwu ka o si dị na mbụ etu ka ọ na-adịgide wee ruo mgbe ebighị ebi okwu nke chineke anaghị ada n'aja ọ na-emezu ihe niile nke o ọ bụghị mmadụ nke ụwa na-abụ okwuchi okwu ya agharịpụ ka abụ okwu niile na-abịa na mmezu okwu a wee dị ka aịzaya si wee kwuo si na ịgọzi chineke site na nsọtụ nke mbụ site na ọwụwa anyanwụ wee ruo n'ọdịda anyanwụ site na ugwu wee ruo na ndịda oke osimiri niile ugwu niile ala ụkọrọ niile ebe niile nke ihe niile dị ọsị gịnị gọzie chineke n'ihi na chineke bụ na-akere ihe niile a ana ihe o ji wee kee ihe niile a bụ maka gịnị ihe niile a wee na-enye ya ekele ka ihe niile a wee na-asọpụrụ ya ka ihe niile a wee na-akpụsi ala ka ihe niile a bụrụ ihe na-enye ya otuto mgbe niile oke osimiri niile ka ọ na-asụga niile n'ihe niile bụ chineke ọ na-enye ịpụọ na ileba anya n'ime oke ọhịa akwụkwọ ndụ niile na ihe niile dị chineke kere eke efegharị na-enye chineke ekele ụmụnụ niile nke nọ n'ime ọhịa ma nke bi n'ime mmiri na nke na ebe na chineke ekele iteta ụra ụtụtụ efụkọ ụmụnụ n'otu ekele chineke na-abụkwu ya bụ ụtụtụ n'ehihie na abalị anyị bụ mmadụ chineke chọrọ ka anyị si etu ya na-asọpụrụ ya ọ sị n'ihi nke a sọpụrụnụ jehova sọpụrụnụ chineke n'ala ihe niile sọpụrụ aha Jehova bụ Chineke Izrel n'ala niile nke dị n'oke osimiri gburugburu ka anyị sọpụrụ Chineke ị na-asọpụrụ Chineke ị na-enye ya ekele ị na-abụkwu ya abụ n'ọnọdụ gị niile ka iji ntabụ etete ụra were ntamụ alaba were ntamụ eje ozi niile ọ bụghị etu a ka chineke chọrọ ka ọ dị ọ sị na ihe niile ka nye ya ekele bụku ya bụ n'ụtụtụ were ekele bịa n'abalị n'ihe niile naanị obi ebere ya na amara ya ka o ji jidesie mmadụ ike na-ekene ya ekele chekene ọbụnadị ume nke anyị na-eku eme ego ole a na-ere ikuku ma ihe eji eku ume na ije n'ụlọ ọgwụ dị iche iche ịmara e ego ole a na-agbakọ ọksijin eji eku ume na ndị na-ekulughị ume n'ụlọ ọgwụ ị e mara na n'ihe niile sọsọ naanị chineke anyị na-ekele na-agọzi aha ya o nwere ofu nwoke nke gaa n'ụlọ ọgwụ mgbe eji wee dechaa ihe niile mechaa ọ jechara dị mma ma mgbe ọ pụtara ewee nye ya akwụkwọ ego akwụkwọ o ji akwụ na ihe bilie n'ụlọ ọgwụ ọ bụ eze na nwoke abụ onye nwere ego nke ukwuu ọ pụrụ ịkwụ ụgwọ ihe niile a mana mgbe o lebere anya biil edere maka ume okuru ekwu oxygen o kwuru na so naanị otu ọnwa nwoke a wee tawa anya mmiri wee na-ebe akwa nke ime mmụọ wee na-asị leke n'anya sọ naanị otu ọnwa nọnụ n'ime mashin nke ekumume ka edere ihe a niile o wee sị na ndụ ya niile na ọ bụ na agbakọ n'ọnụ ego nkuku ume na mere na ya nwere onwe ya apụghị ịkwụli ụgwọ ndụ nke anya dị nwoke a wee sekpuru ala na wee na-ebe akwa na n'ọṅụ wee na-ekele chineke maka gịnị maka naanị okuku ume sọ naanị okuku ume ka o ji wee na-ekele chineke wee na-aṅụ ọṅụ niile ekwubeghị na maka ndị oriri ka o si gaa njem n'afọ wee nye ya ike wee nye ya ume wee nye ya ara isi ike wee kpụọ nsị wee pụọ wee nyekwara nsị ọbụla dị n'obi ebere ma na nwoke a wee na-atụgharị n'ala wee na-ekele chineke ịghọtara ebe m na-eje ịghọtara nkọwa chineke ji ihe a wee kọwara anyị na ndụ nke o nyere anyị mmadụ apụ igotanwu ndụ chekie ebe na-eje mgbede ụfọ ebe ndị ebe mmadụ nwụrụ ha na-ekwu eyi na nwoke a nwenugoro oge ka ma nwaanyị a nwanne bụkwa nnukwute ọgaranya na ụmụ ya jikwuru nnukwu ego nwere ọ bụrụ na ọnwụ na-eri ego na ụmụ ya ka egote ihe a na ụmụ ya ka egori ọnwụ mana ọnwa adịghị eri ego o wee bụrụ gịnị ihe ndị a niile ka o abụ anyị lechaa anya efu na chineke anyị dị ebube dị ukwuu kwesị ka anyị na-agọzi oge ọbụla ịgọzigo chineke n'ụbọchị nke taa ịgọzigo chineke ọbụla dị na ọnwa nke a ịgọzigo chineke lekere n'ọnwa ọhụrụ nke anyị nọ na ịgọzigo chineke ọbụla dị na ọkara arọ nke a anyị banyegoro ịgọzigo chineke ọbụla dị na ị na-ararụ na-eteta egozigo chineke ọbụla dị na amara ụzọ ije ichere n'ike aka gị na baa ụgbọala nke na-eje njem osighi ebe a bụrụ site e, kano ruo kaduna si e, e, ibadan ruo ọnịsha n'ebe niile dị iche iche ihe a niile bụ ihe anyị anya anyị eweli aka n'elu, elu n'ịbụ abụ dị oke egwu n'ịgọzi chineke abụọma onye abụọma asịrị gọzie chineke mkpụrụ obi m gọzie chineke ihe niile dị n'arụ. na gọzie chineke mkpụrụ obi m niile gọzie chineke ịgọziwo chineke o kwesịrị ntụkwasị obi kwesịrị oke mgbe niile anyị na-agọzi chineke ọ na-atụkwasịrị anyị ebere n'elu ebere amara n'elu amara ngozi n'elu ngozi n'ihi na a sị na-eto dike na nke o mere eme ike adịghị ime ọzọ ịgọzigo na nke o mere gị ụnyaahụ na nke o mere gị n'arọ gara aga ịgọzigo na nke o mere gị n'ọnwa gara aga ịgozigo chineke dịka o wee kwesị kele ya kelee ya kelee ya aha ya bụ ịhụnanya kele ya jizọs onye isi udo kele ya ọhụrụ mụ ya n'anya kele ya okwukwe eji ekele chineke na-eme ka okwukwe mmadụ kwụsie ike na-eme ka chineke tegharịa egwu ọṅụ ọbụla dị n'oche eze ya na-eme ka chineke dunye ndị mmụọ ya ozi gbasara ọnọdụ anyị nọ na ịgọzie chineke ị ga-afụ ngọzi n'ime ndụ gị ibulie chineke elu n'ọnọdụ gị niile ị ga-afụ mbuli elu nke pụrụ iche ịsọpụrụ chineke ị ga-afụ iri ọma nke chineke nke mmadụ na-apụghị inye gị chineke anyị kwesịrị ekele ofu na-abụ wee bụ ogwe na-asị ọsị na-enyenu chineke ekele na-enyenu chineke ekele na-enyenu chineke ekele n'ihi na o megheworo anyị ụzọ ka anyị bata o megheworo anyị ụzọ o megheworo anyị ụzọ o megheworo anyị ụzọ ka anyị bata haleluya o megheworo anyị ụzọ o megheworo anyị ụzọ o megheworo anyị ọzọ ka anyị bata haleluya chineke bụ eze usu niile nke ndị agha ọ kara ihe anyị na-asị na ọ bụ ọ bụ na enye ekele ị ga-afụ ihe mgbanwe na ihe pụrụ iche n'ime ndụ gị bido gotewe chineke n'ihi na o kwesịrị ekwesị ị ga-afụ ihe dị ukwuu na ihe dị ebube n'ime ndụ gị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emem mata na ị gaghị agọzi chineke na ọ bụ na ị nweghị jizọs kraịst dị ka onye nwe onye nzọpụta gị ọ bụ mmụọ nke chineke dị n'ime mmadụ na wuli mmadụ elu ka onye ahụ wee na-agọzi chineke n'ọnọdụ ọ bụla ịnabata jizọs kraịst dị ka onye nwe nzọpụta gị ị ga-enwe ohere ebere na amara iji wee na-agọzi chineke n'ọnọdụ niile ebe ọ bụla n'oge ugbu a hụlata isi gị ebie na ị ga-enyefe ndụ gị n'aka jizọs kraịst ka ị wee na-agọzi ya mgbe niile dị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị onye nwe anyị chineke anyị ndị nke kwere na okwukwe gị ndị nke ji okwe bịa n'oge dị ugbu a deba afa ha n'akwụkwọ nke ndụ ka gbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ mee ka ha bụrụ ndị nke eketa oke na alaeze gị dịka osi ekwesị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị ozi a na-abịara ụnụ site na ụlọ ọrụ ndị lif wọd redio Ministry onye ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụkwa na 0813290 00111 udo nke chineke nke kachasị udo na-edere ọnụ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị